ekene dịkwala onye ọbụla I bend down to my nails greeting ụmụnna I salute the country Nigeria ma ndị Liberia ndị Igbo dị everywhere I mean everywhere balịban ha weteben things everywhere weleban ha balịban ha everyday balịban ha weteben things everywhere weleban ha balịban ha everyday na di working place bro eh, eh, eh, moto ji speed enwero breki chalụ m n'ụzọ enwero m breki 17s everywhere. We live on the high, but live on the high. Jazzy.